Huh? And ah, the boy. School fees. Hey, fuck a ten bro. Na you JJ. Na JJ. mana na Na you what uh. this kind time. bi mere muga. Man e eji mezi bocha gemekwe mu mu adikwa fine. fine. Hey, boncha. Hey, man ne boncha. Maka ndu nwanne m ncha ya nsogbu nwanne maka gị hey nwanne ncha na broda ka gị dị koko gị na nwaanyị ga klọb gbatala ekoko ọ na ọ nọ ma ihe ọ maka ihe bụ nnukwu ha ka ka tozo never mind ka mpịa gị dị mentin ibu naira mali na-eme wele ncha wee dị mentin ihe ị ga-anyụkwa ga-abụkwa diseptin ite n'ero na agbọ ncha na agbọ ivu ma nwoke ma nwaanyị dị ya Don Jazzy na ncha nwanne m ncha maka ndụ oh, ncha nwanne m ncha ya usoro gbọ ncha Joseph Joseph oh, Joseph Joseph Joseph Joseph Joseph Joseph